ndị kọrenti nke abụọ isi nke abụọ ma ezupụtara m onwe m nke a na m gaghị abịakwute unu ọzọ n'ihe mwụta n'ihi na asị na mụ onwe m eme ka o wuta unu onye bụkwa onye ga-eme ka obi tọọ m ụtọ ma ọ bụ onye ahụ nke a na-eme ka o ya site na mụ onwe m edekwara m otu ihe nke a n'akwụkwọ ka m wee ghara igwe ihe mwụta mgbe m bịara n'aka ndị ọ kwesịrị ka m ṅụrịa ọṅụ na arụ ha ebe ntụkwasịworo obi n'ebe unu niile nọ na ọṅụ m bụ ọṅụ nke unu niile n'ihi na m sitere na mkpagbu na ihe mgbu nke obi riri nne were ọtụtụ anya mmiri degara unu akwụkwọ ọ bụghị ka emee ka owute unu kama ka unu wee mara ịhụnanya nke m unu oke karị ma ọ bụrụ na onye ọbụla emewo ka o wute anyị ọ bụghị mụ onwe m kama n'otu akụkụ ka m ghara ibogbu unu nke ukwuu ọ bụ unu niile ka o meworo ka ọ wute o zuworo mmadụ dị otu a bụ mba nke a nke ndị ka n'ọnụọgụ n'ime unu baara ya ya mere kama ịbara ya mba ọzọ ana m achọ ka unu were amara gbaghara ya kasịkwa ya obi ka a ghara iji ihe nwụta nke na-egwutabiga ya oke loda mmadụ dị otu a n'ụzọ ọbụla n'ihi nke arịọ m unu ka unu mee ka ịhụnanya unu hụrụ ya bụrụ ihe dị ịtụkwasị obi n'ihi na ihe mere ndegara unu akwụkwọ bụkwa nke a ka m wee mara nwapụta unu ma unu bụ ndị na-aṅa ntị ruo ihe niile ma onye ọbụla unu were amara gbaghara ya ihe ọbụla mụ onwe m were gbara amara gbaghara ya n'ihi na ihe mụ onwe m were wekwara amara gbaghara ma ọ bụrụ na e werewo m amara gbaghara ihe ọbụla ọ bụ n'ihi unu ka m meworo ya n'iru kraịst ka setan wee ghara irigbu anyị n'ihi na anyị abụghị ndị na-amaghị ihe niile ọ na-echepụta ma mgbe m bịaruru trọst izisa ozi ọma kraịst mgbe e meghererikwa ọnụ ụzọ n'ime onye nwe anyị nye m mmụọ m adịghị mfe ma ọlị n'ihi na ahụghị m taịtọs nwanna m kama ekelere m ha ekele ikpeazụ wee pụọ jee masedonia ma ekele dịrị chineke onye na-edugharị anyị n'ọṅụ agha n'ime kraịst mgbe niile na-esitekwa n'aka anyị gosi isisi nke ọmụma ya n'ebe niile n'ihi na anyị bụ isisi ụtọ nke kraịst n'ebe chineke nọ n'etiti ndị a na-azọpụta na n'etiti ndị na-ala n'iyi n'ebe ndị a nọ ọ bụ isisi nke sitere n'ọnwụ wee duba n'ọnwụ n'ebe ndị ahụ a na-azọpụta nọ ọ bụ isisi nke sitere na ndụ wee duba na ndụ ma onye ruru ime ihe ndị a n'ihi na ya adịghị ka ọra mmadụ ndị were ihe na-adịghị mma na-etigwa n'okwu Chineke kama dịka ndị sitere n'ịdị ọcha kama dịka ndị sitere na Chineke ọ bụ n'iru Chineke n'ime Kraịst ka anyị na-ekwu